igbo ndị ọma ndewonụ aka m nwanne unu nwoke na enyi unu, Imanse Nwa onye nkwalite asụsụ igbo bụkwa onye na-arụpụta mkpụrụ okwu igbo ọhụrụ biko anyị ka na-amakwa ụkwa na-asị ka anyị na-asụ n'asụ igbo ma na-akụzikwere na ya ụmụ anyị ka asụ igbo hapụ gaa ịnwụ ọ nwere ịchọ ịna na-amụta asụsụ igbo nke ị kwesịkwara na ị na-achọ ka ịmụta ya a masị gị gaa na asafe nke Fesbuk ndị BBC News Igbo asafe nke Facebook yawụ yawụ Facebook page asafe Facebook nke BBC Igbo gaa ebe ahụ gbatuo ala si ebe ahụ gụrụ na aga ị ga na-amụta Igbo ọfụma mkpụrụokwu ndị na-ama ị ga na-ahụta ya ebe aha ndị BBC na-agbalị ndị BBC anyị na-asị biko unu Jide ka unu ji unu mega ọfụma Chineke gozie unu mana nso nso a ya oge gara aga na-adịghị anya o nwere ajụ na jụrụ na jụrụ sị gịnị ka a na-akpọ spam na-asụ Igbo ụfọdụ ndị mmadụ tinyere ọnụ n'okwu ahụ ụfọdụ si na ọwụ mmiri na-edozi ahụ nwaanyị ụfọdụ si na mmiri eji akpụ nwa ụfọdụ si na ọ bụ mmiri nwa ụfọdụ si na ọ bụ mkpụrụ ụfọdụ si na ọ bụ ọbụrụ eji akpụ nwa ụfọdụ si na ọ bụ mmiri aga ihe aha maka na ụmụaka sokwa na-ele onyonyo a na anyị ekwechighị ime gịnị imechu maọbụ kpachuo obi ha mana dịka ọ dị ndị BBC mechara kpọọ ihe aha kpọọ ya aha sị na ihe a na-akpọ spam n'Igbo na ọwụ uhe maọbụ uze maọbụ ure ọ gbagwojiri ndị mmadụ anya esokwa m onye na-eche arụmarụ sị elee otu esi erute eh, eh, n'ịkpọ ya ihe dị otu a ọ bụrụ na ndị BBC Igbo mere mfọkasị ya wụ research bịa chọpụta na ihe a ka a na-akpọ ya ikekwe tupu ee eh, asụsụ bekee kpọrọ ya spam abata bịa werezie anyị ọnụ ha emee ka anyị mara mana asụsụ Igbo okwu Igbo ọwụla o nwere ihe atụ na-edu ya nọ otu ndị Igbo si tụọ ntọala ya nke mbụ ihe m na-akpọ omiuche ya awụ filọsọfị nke abụọ wụ nzotu maọbụ ezoma ya awụ kodin ndị Igbo na-ekodu okwu ha ekodu nke atọ wụrụ nche okwu ndị Igbo a na-eme hmm, onye na-abụghị onye Igbo agaghị aghọta ya maka na onye ndị iro ụgbara gburugburu na-eche ndụ ya nche mgbe iji maa atụ ụdara kedu ihe mere ha ji kpọ ya ụdara ụdara wụ mkpụrụ osisi na-ada ada anaghị aghọ ya aghọ na mbụ ya daa sị, ọ dara ọ dara yechi nga awụrụ aha ya ụdara mgba lee ọgbọlọ kedu ihe mere ndị Igbo ji kpọ ya ọgbọlọ ị ga-ahụ ihe atọ m gwa gị ugbu a ọgbọlọ wụ gịnị ọgbọ ọlọ ọgbọ ọlọ ọgbọ ọlọ kedụkwanụ maka ọkwụrọ n'ihe mere ha ji kpọ ya ọkwụrọ ọkwụrọ wo gịnị na ofe onye ndị Igbo a na arụ ya arụ. mana ọkwụrọ anaghị etinye ya ọrụ ofe a na-eticha ndị ọzọ mana anaghị etinye ọrụ ofe maka na ọkwụọ ịkwụọ ya akwụọ ọrọ ọkwụọ ọrọ ya wụrụ ọkwụrọ <laughs> otu aha ka ọ dị nkịta kedu ihe o ji ikpe ya nkịta nkịta wụ nke eji aga nta nke nta nkịta ihe ndị akọwachana m ya na mbụ mana eji m ya ugbu a na-ama atụ ya ihe nịga mmadụ kedu ihe omere ji kpọ ya mmadụ mmadụ wo mma ndụ the beauty of life mma ndụ wo goa na mụa anwụ ihe niile na-anwụ anwụ Olee ihe o ji kpọ ya anwụ maka ihe niile na-anwụ anwụ mmadụ na-anwụ anwụ osi na-anwụ anwụ ụmụ anụmanụ na-anwụ anwụ ihe ụra na-anwụ anwụ mana anwụ pụta taa chijie ya ala echi ya pụtakwa ka onye Igbo ji ya awa anwụ anwụ mana n'okwu abụ ahụ ya ewuru ofu anwụ nye ọtụtụ ihe ndị ọzọ ya mere anyị na-asị ndị biko kọwara na anyị otu ọnụ si rute na mkpụrụ okwu ndị a ọnụ si na ọwụ ya wụ spam mana ịjụ m anyị akpọgo ya aha ọbụladị tupu na ajụ ajụjụ ahụ anyị akpọla ya aha ihe akpọkwara na ya wụ gịnị adime maọbụ arime kedu ihe mere e ji kpọ ya adime mgbe ị ga-ahụ omiuche wụ filọsọfị nga ahụ na lekwe omiuche nụ nga ahụ wụ na ọba nwaanyị na ahụ nwaanyị eme gịnị adị ime adị ime ayesize ga-ewepụta okwu adị ime mana iji zotuo ya ya wụ kodin dịka ndị Igbo si eme ewetụzie ụda olu ya ala ya wụrụ adime ma ọ bụ arime ọwụ ya wụ nchenu nga ahụ <laughs> biko na ebe a na-akpụ isi kesikwa ebe ahụ kpụrụkwuo ahụ ọnụ ndị BBC dịka ụnụ na-agbalị na-enye anyị okwu ndị a ya na-atọ anyị ụtọ ọ nwekwara ihe ndị pụtara ọhụrụ anyị akpọla ha aha mana ụnụ ka na-akpọ ha aha bekee mana ya ede ya n'Igbo anyị na-asị ọ ga-aka maka akpọcha ya igbo ka a kpọọ ya aha igbo dịka ịntanetị ọ dị ọtụtụ mana ka mkpọ ole na ole ịntanetị ahụrụ ịntanetị bụ ihe jikọrọ mba niile ọnụ ọ ya mere eji kpọọ ya ojikọ mba ojikọ mba ịntanetị bụ ojikọ mba ọzọ wụrụ bọọlụ bọọlụ nwa asụsụ bekee gịnị ka a ga-akpọ ya igbo a na-afụli ya afụli ewerezie afụli gbaba afụli na mpie mpie wu post ịgbaba afụli na mpie <laughs> ọkpọ aga nke ọzọ awụrụ ọkpụ goolu unu na-ekwu ọkpụ goolu weta ihe a bụ weta igbo ya weta bekee ya goolu wụ ọkpụ. Hmm? Arsenal ji ọkpụ goolu atọ na-asa ha asa merie Juventus mba Arsenal ji ọkpụ atọ na-asa ha asa merie Juventus ọkpụ nke ọzọ wụ soshal midia ọ na akpụ ya soshal midia mana ya chọpụtago na ihe gbasara soshal ihe gbasara ndị mmadụ ya wụkwana soshal midia jikọrọ ndị mmadụ ọnụ jikọrọ ha ọnụ ya mere eji kpọ ya ojikọ ọha soshal midia wụ ojikọ ọha nke ọzọ awụrụ vootu ndị bayelsa ebidere tụwa vootu ndị kogi ndị kogi tụwa vootu anyị si mba mana mgbe anyị wụ ụmụaka anyị na-aga akwụkwọ akwụkwọ akarụ ntị ya praịmarị skuul akpọrọ m ya akarụ ntị emechaa na na mgbe ọzọ aga m akọwara na ihe m ji kpọ ya akarụ ntị anyị na-abịa weta okwe a na-atụ ya atụcha agụọ ya onye ka ị karịrị onye ahụ emeriela ihu na ihe atụgawu gịnị vootu ọwa okwe vootu wuo okwe ọwụta aka chizisi ka akpọwa vootu ka akpọwa ya okwe ịhụ na ndị bayelsa ebidoro tụwa okwe ha atụcha anyị ga-agwakwa ụnụ ka okwe si ịgba ya anyị ga-agwakwa ụnụ gịnị mpụta ya wụ rizọt ịnara asụ igbo amaka ihe niile zuru ezu anyị nọ arọpụtakwa n'okwu ndị a hmm? biko nụ dịka m ji gbuo na mbụ gaanụ na asafe ndị eh, BBC Igbo unu ga-amụta Igbo ọfụma na-asụ ya ọ na-atọ ụtọ maka Igbo atọka ọ bụrụ na ihe dị otu a masịrị gị ama m na ọ masịrị gị ọ bụrụ na iwu onye Igbo ọ masịrị gị ugbu a kesaa ihe onyonyo a kesaa ya ka ndị Igbo ndị ọzọ hụkwa ya ka obi si onye ọbụla ike na Igbo agaghị anwụ dịka ị na-eme nke a ka Chineke gosie gị n'aha Jizọs amen